ụmụnne n'ime chineke ekele udo na amara ka njibe n'oge dị ugbu a site na jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu site na ụlọ ọrụ ndị Life World redio Ministry akara ndị baptizim Missionary Association nke mba afrịka gbara gburugburu dịkwa na ngalaba nke naijiria ọ bụkwa site na ngalaba nke n'ime kedu n'ime olugoelu n'ime ibadan na steeti ka ozi ọma si eru nso n'ogodo ugbu a ọzọkwa ka udo nke chineke nke kachasị udo niile dị eru n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru na ụbọchị nke taa anyị ga-enwe ihe ntụgharị uche na ihe mmụta dịka mmụọ nsọ esi nye anyị ezi ntụziaka site na ịgụ akwụkwọ ọlụ ndị ozi anyị ga-eleba anya n'akwụkwọ ọlụ ndị ozi na isi nke abụọ ga-agụ amaokwu nke iri anọ na abụọ na atọ iri anọ na abụọ na iri anọ na atọ egụkwa amaokwu nke iri anọ na isii o wee sị ha wee na-anọgidesi ike n'ozizi ndị ozi na nwekọ ịnyawa achịcha na ekpere ha mmadụ niile wee tụọ egwu n'otu n'otu emekwara ọtụtụ ọlụ ebube na ihe ịrịba ama site na aka ndị ọlụ ozi amaokwu nke iri anọ na isii ha jikwa otu obi na-anọgidesi ike n'ụlọ ukwu chineke kwa ụbọchị e na-enyeghịkwa achịcha na ụlọ ha wee nara ihe oriri ha na obi ụtọ na obi nke aghụghọ na-adịghị ka chineke were ebere na afọma ya gọzie okwu nke a ka onye anyị ndụ na nghọta pụrụ iche ya ewetakwanye ngọzi na ndụ anyị site na jizọs kraịst bụ onye nwe anyị na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi akụkọ ma isiokwu ụbọchị taa ga-abụ otu obi otu okwukwe ọzọkwa otu obi otu okwukwe ọ bụ na ebe anyị gụpụtara anyị afụ nghọta nke pụrụ iche dị ka ndị na-eso ụzọ nke kraịst si nwee n'oge nke a n'ihi na mgbe kraịst nyere ha nkuzi pụrụ iche na ọlụ ya dị ka onye ozizi na onye nkuzi ọ kụziri ihe dị iche iche ọbụla dị karịsịa ịdị n'otu ọ bụ na anyị leba anya na akwụkwọ nke jọn isi nke iri na asaa mgbe ọ na-ekpe ekpere n'ebe ahụ o kpere ekpere gbasara ha ịdị n'otu na inwekọta otu obi ebe lezie anya ọbụladị mgbe ọ tachara afụ nka mmehie nke ụwa wee nwụọ ọnwụ n'elu obe o wee bilite n'ọnwụ n'ụbọchị nke atọ gasịrị o wee kụnyekwa ha ume nke kraịst ume nke chineke na ume nke mmụọ nsọ ka ha wee bụrụ ndị na-enwe ikikere iji wee gaa ozi dị ka o si wee kwesị mgbe o mesịrị ihe ndị a o wee lago n'eluigwe onyekwa ha iwu si ha nọdụ wee ruo mgbe a ga-enweta ikike nke mmụọ nsọ pụrụ iche mgbe ihe ndị a niile mebiazụ na mmezu n'ihi na okwu chineke ga abịaruru na mmezu okwu chineke bụ okwu kraịst bụkwa kraịst bụkwanụ jizọs n'akwụkwọ jọn o mere ka anyị mata ọsị na mbụ ka okwu a dị okwu a bụ chineke <clears throat> okwu a na chineke nọ mgbe ihe ndị a niile bịara na mmezu ndị nke kraịst ụmụazụ ya wee fụ mkpa ọ dị ịdị n'otu inwe otu obi n'otu okwukwe iji wee tinye ọlụ ma okwu nke kraịst ma okwu nke chineke n'ọlụ ebe a wee na-akọwatara mụ na gị na ọbụna anyị na chineke nọdụ ọbụna anyị na chineke nwee mmekọrịta ọbụna anyị na-efe ndụ anyị n'aka chineke ọbụna anyị na-ejozi dịka ndị nke chineke ọbụna anyị na-akpọ onwe anyị ndị nke chineke ndị nke kraịst ndị nke amụrụ ọzọ n'ime ndị nke asagburu ọzọ n'ime ọbara nwa ahụ anyị ga-afụ mkpa ọ dị iji wee na-enwe otu obi n'ọlụ ọ bụghị egbe buru ibe ya gbatu ya ọ bụghị na ntamu ọ bụghị na nkọcha ọ bụghị n'ekwuru ọ bụghịkwana na ihe mkpagbu maọbụ ọ ekwe mmụ dị iche iche na imegide onye otu gị ma onye na-abụghị otu onye n'ime nzukọ n'ihi na nzukọ kraịst nweziri mgbasa na ihe dị iche iche n'ụbọchị nkịta taa ụfọdụ wee na-ebezi na ha bụ otu nke kefas otu nke pita otu nke pọl ma mgbe pọl na-ajụ ndị o degara akwụkwọ na-ajụ ha ndị ndị kọrịntịans o na-ajụ ha na onwere onye kraịst onwere onye pọl nwụrụ ka o onye pita nwụrụ ọ bụ kraịst bụ onye nwụrụ ọnwụ iji wee gbapụta mmadụ na mmehie o na-eme ka anyị ghọta otu obi ka anyị wee jifee chineke otu ubi ka anyị wee ga-ejigara ozi n'otu okwukwe n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata na ọ bụ na onye ọbụla ya abịa na ya abịa site n'okwukwe ọ bụ na ịbịa na eji okwukwe ịmanụ ihe nke a bụ ọlụ efu wee na-eme ka anyị mata n'ụbọchị nke taa na anyị etinye okwukwe n'ọlụ akwụkwọ nsọ mere ka anyị mata na onye ezi omume ya esi n'okwukwe wee dị ndụ ile anya n'ihe na-eme n'ụbọchị taa n'ihe na-agabiga n'ụwa nke anyị ịfụ na obi na-alazi ụfọdụ mmiri ụfọdụ na-atụzi ụjọ ụfọdụ enweghịzi okwukwe ụfọdụ adapụwo mana ihe ndị bụ iji wee weta na mmezu okwu nke kraịst n'akwụkwọ matiu ọ na-akọwasị na na mgbe n'ikpeazụ n'ọgwụgwụ oge bụ oge nke a nke anyị nọ n'ugbu a ọ sị na mgbe ọgwụgwụ oge na site n'ihe na-eme n'ụwa taa ụfọdụ obi ga-alọzi ha mmiri n'ife chineke obi ga-alọzi ha mmiri n'ije ozi obi ga-alọzi ha mmiri na ime ihe ọma nwanne nwoke na nwanne nwaanyị gị na-ege ntị dị ugbu a na okwu nke a obi ọ na-alọ gị mmiri ị na-adapụ ka ị na-akwa emu achọrọ m ka ị mata n'okwu nke chineke na na-eme ka mmadụ kwudosi ike okwu nke chineke na-eweta okwukwe akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na okwukwe na-esite na enu okwu nke chineke were okwu nke chineke nke na-abịara gị n'oge ugbu a tinye ya n'ọlụ were okwukwe wee nara ya ị ga-afụ mgbapụta nke pụrụ iche were otu obi na ekpere otu obi na okwukwe otu ubi na ịnọkọ na nzukọ nke kraịst adịzi na-enwe ihe nkewa ma ihe mgbasa nke pụrụ iche megide ndị nke kraịst ma ndị nke na-abụghị ndị otu na-emebi emebi ebi na-eje nzukọ ọ dịghị mma n'otu a na ka mmụọ nsọ ji wee na-eweta nkụzi nke a inye anyị n'oge ugbu a otu obi otu okwukwe lee anya ka ndị mgbe ochie ndị ochie na akwụkwọ olu ndị ozi a si na-ezukọta na-ekpekọ ekpere ọnụ na-anyawakọrị achịcha na-agụ akwụkwọ nsọ na-akọwapụta ọbụna dị ihe kwesịrị ndị nke kraịst ga na-eme n'ihi na ndị nke kraịst pụrụ iche ọ ndị akpọpụtara iche ọ bụghị ndị na-eme ihe dị ka ndị ụwa si eme ndị ụwa na-ekwo ekwuru na-egbu mmadụ na-eme ihe ọjọọ dị iche iche ma ndị nke kraịst pụrụ iche nya ka akwụkwọ nsọ si wee mee ka anyị mata na anyị bụ nnu nke ụwa anyị nwa bụ ihe nke ụwa o kwesịrị ka mmeso nke anyị o kwesịrị ka omume anyị o kwesịrị ka akparamagwa anyị bụrụ ihe nke ya pụ iche ọbụla dị n'ebe mmadụ nọ bụrụ ihe nke ya pụ iche ọbụla dị n'ebe ma n'ime nzukọ ma na ebe anyị na-alụ ọrụ n'ọfịs anyị maọbụ ebe anyị na-agụ akwụkwọ ma ebe ọbụla nke chineke na anyị oke iji wee jee ozi n'ime ụwa dị ka ndị nke ya nwuo dị ka ihe mekwana ka ndị nke kraịst n'ihi na ilezi anya n'ogide ugbu a ịfụ na ụfọdụ adịghị agụzikwu akwụkwọ nsọ ma baịbụl ha na-elekwasị anya na omume ndị nke kraịst na akwụkwọ ọrụ ndị ozi akwụkwọ nsọ mere ka anyị mata ọ nọ na antiọk obodo nke a na-akpọ antiọk mgbe ndị nke nọ ebe ahụ lere anya n'omume ndị nke kraịst ka ha ji wee kpọọ ha na ndị nke abụ ndị nke kraịst ndị mmadụ pụrụ ilegha anya si na onye abụ onye nke na ụzọ kraịst ndị mmadụ pụrụ ilegha anya fụ na onye abụ onye nke na-eme dị ka ndị nke kraịst si eme ihe ukwu bụ ihe kwesịrị ka anyị tụgharịa uche bụ onye kwesịrị ka anyị lebakanye ya anya ka anyị wee bụrụ ndị nke ga-akwụdosi ike ọbụladị n'ọgwụgwụ oge nke a wee na-asị na anyị bụ ndị mmeri wee na-asị na agbacha ọsọ a na kraịst ga-ekpume anyị okpueze gị onye na-ege ntị na ịnweta ihe ndị a ọ bụghị site n'ike nke aka gị ọ bụ site n'ike nke mmụọ nsọ ka ike ndị a ejiji adakwasị mmadụ ị gaghị enweta mmụọ nsọ nke a na ọ bụ n'ilebanye ndụ gị n'aka kraịst ọ bụrụ inyefebeghị ndụ gị nye kraịst oge dịrị gị oge dị ugbu a iji wee nara chineke nke ọma iji wee nara kraịst ka gị na chineke wee nọdụ n'udo hụlata isi ebe ọ bụla ị nọ n'oge dị ugbu a ọ bụla ị jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụ na amụghịbeghị ọzọ ihe a bụ ohere dịrị gịnị hụlata isi ka anyị chineke n'ihi na ụbọchị nke a bụ ụbọchị a nara mmadụ nke ọma ọ bụghị ụbọchị ikpe kama ọ bụ ụbọchị obi ebere ka anyị chineke onye nwaanyị nke pụrụ ime niile lee ndị uru gị nke ihulatara isi n'oge dị ugbu a ha anụwo okwu gị werekwa n'okwukwe wee bịa onye nwaanyị mere ha ebere mere ha amara sachapụ ha na mmehie ha kabie agbụ nke mmehie na nke onye iro na ndụ ha tụkwasịra ha ndụ n'elu ndụ n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị emem nwanne nwoke na nwanne nwaanyị gị onye mere ihe nke a n'oge dị ugbu a amara chọrọ nke mata na chineke debaba afọ gị n'akwụkwọ nke ndụ ọ bụ kakpuo ọkachagụ afọ gị n'akọ nke ọnwụ ị ga na-ewelata isi n'ekpere ị ga na efuka n'ofe ndụ dịka o si wee kwesị ị ga na-eme ihe pụrụ dị ka ndị nke kraịst si eme ka ị wee bụrụ onye na-eji otu obi n'otu okwukwe mgbe kraịst yabịa bịa kpọrọ ndị nke ya ka wee keta oke na alaeze nke ya etu ya ka o si wee dị n'ụbọchị nke taa matakwanyị na ozi ọma na-abịara site n'ụlọ ọrụ ndị Life wod redio ministri akara ndị Baptist Missionary Association nke mba Afrịka gbara gburugburu onye unu alụla ya bụ onye unu nwoke obichukwuto na chukwu ọ bụrụ na unu nwee akụkọ mgbaama ma ihe ajụjụ unu ga-enweta m na igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 08132900111 ka udo na amara nke chineke nke ya si udo niile dịrị n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye amen